ọ bụrụkwa na ebumnobi m ka nzakwasị gị aja ndị anọ ebumnuche m na ị ga-azakwasị m aja ihe a nzakwasị ị ga-asị na ebụrụ m aja maka epekana m epeka m na ịdị ahụrụ m ịdị ahụ m gị ka m ji wee pe mpe ọkwa ya iwe were aja bụkwasị m nne gị dịrị gị ọkwa o dịrị gị bịa bụọ m aja anụ ọhịa ghere aka nne gị anụ anaghị azụ gị azụ onye mmehie ndị mmehie ndị gị aga zụkwara gị azụ ebe ọ gawa oje ebe a na-akpụ isi ọtụtụ ka ihe ndị mmadụ kwafụrụ ọkwa nke mmemme ọkwa nke nke uhie ọkwa nke uhie ọkwa nke nka na-acha ọcha onye iberibe anwe ike ịzụ nwa ya na-amaghị na-aza akwụkwọ ọ ga-azụkwara ụmụ ya na ka nna azụ ụmụ m ụmụ ha pịrị aka wee zụọ ụmụ afọrọ afọ wee zụọ ịgwa m okwu mgbochi ọzọ nkụwa gị ọnụ mgbochi ụzọ m na-agafe kedụ ebe nne gị anụ ya bịara gbochie ụzọ mama mama kekwere ihe ọ Mama! Bwana ya bịa ka m dọghị nna bụ kpọta nne gị ka m dọkasị ndị nne ya nwụrụ anwụ bịakwa bịaba nọchie m ụzọ Ha ha ha ha ha! Bàbá. Mana si wa bɛ hɔ. Naa ne nkwa nna ekwe gị bụ na ọ bụrụ ka o si chee ka ọ ga-esi mee. naanị uche chineke ga-emere ebe mụ na gị nọ nwa m rapụ ya ike bụrụ nke ya na chineke agbara ya ọgụ ụmụ akwụkwọ ebe a ka anyị ga-akwụ ọrụ echi ka anyị malite ebe anyị ehihie ọma onye ụmụ akwụkwọ nọrọ n'ala emelikele osinachi ya epeka mpe ịmata na mbata ehihie ọma ehihie ọma n'ime ke ka ihe esi akụ ụmụ akwụkwọ bidi kene ịma e e mbili ọtọ eh? onye nkụzi weweda gị <laughs> ama m na ị ịbatara batara. akwụkwọ gị kwuru ọtọ unu a na ọwụ onye ndụ ebe mana onye nkụzi anyị nọkwa gị were aka gị pego mpe anya na maka na ikwube ya a ga-ewerekwana ya ahụ ya na-eme ihe egwuregwu nsogbu adịghị ọ sị na chi ka m na echi abụghị ahụ nọrọ na ahụ biko nụ na a eji abanye maya bụ ọ dị oke mkpa ọ wụ ule dị oke mkpa na a ga-akwụ ụgwọ ule a n'oge unu wee ike iso n'ule banyekwa mahadum ga-achọ ịba mahadum ee ahụ. Unu enye dị nsogbu. Unu enye ajọ nsogbu. Unu na biko nzie nne na nna unu ka akwụkwọ ụgwọ ọga. Nọnụ. Ya na nwa Make another. ihe niile ndị na-ekwu n'abalị na ntị a ka esi eme ụzụ ị na eme ụzụ ọfụma ọ ka anyị na-ala ihe a anyị laruo anyị eriri mma anyị shirila mma ọkụ ọkpara elekere mma anyị mma anyị na unu nke anyị agba na ozi nwanne nke nke ụmụnne ma na nri onye ogologo ikemba nwanne m ị ga-asị na ịnụbeghị olu m kemgbe ọkwa ihe ọma mere maka na ije ego m na-arịazi ahụ mana ọ ezigbo ahụ ka ọ na-arịa lee ya agwa gị ikemba ihe m chọrọ wụsị ya mụọra m nwa ọ bụrụ nwoke mụrụ nwaanyị enwe nke m jụrụ ekwere m ihe nkwa na m ga-egburu ya otu ewu ma ya mụọra m nwa <laughs> mhm. mana ihe ekwu n'ọra na-emeghe eme hmm. ha hapụ okwu nwanne m na-akwadokwe makwana taa wụ olili maazị obi ah, ugbu a ka ị chetara m ihe ọkwa ebe m na-eche ọtụtụ ihe nwoke na nwoke zu ike ebe uche uche m na-aga hmm. ada m echere otu ka m eche abụọ wụrụ ụgwọ ndụ oh. mma ụgwọ njem ndị mmadụ ka ha ji m n'eziokwu ọjị ka atọla ka ihe azụrụ n'oriama akụ ngwa na agawa nụnụ dịka na-egburu oge na-ahapụ ngwa ha gawa nụnụ gị na mmanya gị na mmanya amaka ịma ndị ịma dị ochi dị ochi na echere enyere m ngwa aka ngwa na-ahapụpụ ele ihe na-asị m nwa mmanya nwa mmanya gawa eh, ka m hapụziere gị ngwọ ngwa ibutụrụ ugbo esi m rarịa ka m hapụrụ ya biko chere m anwụ anwụpụ nkwụ ilekwa anya ilekwa anya n'okpuru ihe mara m ya abịa ya n'ukwu chụrụ mgbọ hmm? na nke maazị obiọma na-aga ọkwụkwụ ya ihe a ga-aṅụ aṅụ na ihe a ga-eri yana mbekweghị nkwa ọ ga-arụ ibe ya elu ị ga-ejikwa ike iji aṅụ ị ga-ebunwu ị ga ikwe ka m ka anyị pụọ na-echetazi diochi ga-ebute nkwụ nke ahụ ma ọwụ ịma ma ọ nkwụ elu ihe ngwọ diochi gị ma ihe ọ na-eme hmm? ha na-ewepụ ya ụmụ gị na-ewepụ ya kaịpụta ka nwa ya kaịpụ ha na-eme Oh! <coughs> ijejem ije ego m ebe otu ịga nne m abatala m anyị gara nke ọma ịma anyị na-akpa nkata kemgbe na-atụgharị uche ka a mara n'ebe a ga-esi nwee ụsa nye nsogbu mmadụ na-agabiga ọbụladị bụla dị ma agụrụ ma ọlụ ihe niile ndị a anyị tichara ya ọnụ nnọọ elee ihe i chere ezigbo agụrụ n'ụwa n'ahụ nwebeghị ihe m chiri ihe na-ekwuzi ka e ụtọ nwebeghị ihe m chiri kemgbe ụtụtụ eh, um, m nwere atụ ahụ si na-emecha m eribeghị m ihe naanị obere mkpụrụ osisi ole na ole ka m rara hmm, ike na-agwụcha m echekwa m na ike ga-adị n'ịba n'usekwu gị isi nri Chijego nke a ya gwụrụkwa nke gị na eleghị ihe chọrọ ka m ugwe ma ụdị agụrụ nọ m n'ahụ anya hmm. kemgbe uchi ụtụ m pụrụ <laughs> bara na soko n'usekwu eh? gashie ị na-atụ m anya ka m baa gashie nri bawa n'isi nri ugbu a ebe ị makwa na m si nzukọ ugbu a kemgbe isi ụtụtụ na-abata mba gashiwe nri hmm. oyo mmadụ gị na-adị n'ihu ebudo nwa gị n'afọ hmm. iji ego iji ego ọkwa enwetala ihe ị na-eji akpa maka otu nga ọkwa ya emeghala ihe ntakịrị gị chetara m na ibu nwa m maka ịmara na na nwa achọghị m akụkọ ya achọghị m ka ihe ọbụla mere nwa ọsọkwa hmm? gị na-eme ịma ihe mere m ngaba agasiere gị ihe ekwe nwa m oche oche gị nọ na-anọ ha butela ha gbakwụ ụmụ gị bụ ebute mmanya ele nke oche nọ agwara m gị si ka m nọ ruo m ga ṅụọrọ onwe m ngwọ isi ju m eju sị m aga lee ihe m eriri agwa gị onwe gị bụ ụka ndụ na a ga-elighisa maazị obi nwe ị ga-ekwe agwa gị na mmanya na ihe oriri agaghị awụ atụrụta ị ga-ekwe mana ndị anyị so onye onye mere e na ewere anya anyị ahụna anya ahụ n'ebe ebelebe gburu a sịkwa m ihe kpatara o jiri wụrụ mgbe mgbe ha na-achọ ibido ihe a na-ebugharị na-eyigharị eyie taa echi eyi agba na-eyigharị ha na-emetererererererere ka ndị mmadụ nwee ike lachia maka na ha ma ha enweghị ihe a ga-eji asụ ọjị mana nke na-agbazi m isi nkenke mwo ụdị igbo ozu ejirita ige nwoke ma ya nụrụzie ka nwa nwampịrị ilegide igbo ozu maazị ma igbe ka a na-eli ka mmadụ ka a na-eli ihe hichaa aka ọnụ nwoke mee ụzọ ahịa ele aha ya uduma onye dị ka obiọma ma kewe eziokwu na ụmụ ya arụ ala pụọ ezu elu ha tere anyị unyi ha mere anyị ihe shika mma hmm. ha ebutere anyị ihe ihere kpatara na ebe ọbụla mmụọ Obioma na-arụgharị ugbo ọ gaghị enwe aṅụ ọ gaghị enwe ezumike n'ihi na ụmụ ya likasara elikasa nwoke kpatara kpatara ego ya ịmaka ka nke wụ na ọ bụrụ na ụmụazị a kpatụrụ agwa ihe gbasara mmadụ ibe ha emetụ ha n'obi ha kpaa agwa dịka onye ṅụrụ mmiri ara nne ya bịa hazie olili a ịgwa gị e wee eziokwu ee eh? olili a gara ịwụ ihe a ga-eji na-ekwu okwu ebe ọbụla ebe ọbụla gara na-ekwu maka ekwe nga eliri obiọma obiọma kpatara ego ama na gburugburu anyị eli mee ihe chika mma ụdị olili ka a gakwa abịara m chukwu ajụ onye ji otu a lie mshinoyi ọmụpụ ya kugbo ya gbaa ya kantin ara gbachie ntị ịgba ihe ka ihe ka wụkwa ajị ajị ka ihe ka ewu gwa ha gwa ha butere ha butere ihe a ka m maka m chere maka ịnachi ịkọwa ya isi ihe m kụrụ kpọkọta anyị n'ụtụtụ a wee kọọ maka olili maazị obiọma maazị obiọma otu esi eli ya adaba ụmụ ime nke ọma n'agbanyeghị ego ọ kpara na onye ọwụ ụmụ ya rie ka nga na-eli nwata isi achọ m ka oli m dị otu ahụ e, ojikwana gịnị kara m o nwere ego m nwe ụmụ onye nye nwe onye nwe ngo nka mụrụ onwe ka onye nwere ego achọ m ka oli m daa papa ka ebe ị hụkwara n'ego ehm, eji m agwụghị enwe dị onwe ya mụrụ nwa ọhụrụ ọnụ ga-agbalị amụmụ na-arụga aja achọrọ m ka olili m dị ka ike mba ọdụmegwu juku eze igbo gburugburu e onye kwechi ekwe ị na-ajụ m ebe m hụrụ ego agụma ọkpọcha katịrị ọka atụ <laughs> eh? akwa mgbochiri niile ị dị ndụ na-eche otu esi elu gị ma ị nwụọ ọnụ na-akwụ e na-akpata ha ego ka ihe nwere nwere mgbe papa mụa na akụ nkwụ akụ ngwọ ka ebe isi chọọ ka m nweta ego m ga-eji lee ka ikemba ojukwu ihe ọ na-achọ ịkọwa anyị ka anyị yiri ya ka esiri lie ojukwu mmanụ ojukwu ka ọ ma ojukwu nke ndị igbo ike mba ọdụmegwu ojukwu egwu eze gburugburu eze eze igbo gburugburu ike mba ọdụmegwu ojukwu eze igbo gburugburu onye ga-akụrụ kụrụ akpụ ebe ọ na-akụ ha gee ntị aga m emume emume na ụmụ nke ha gbara ebu ebusi ụlọ ụmụ m ahụ m tara zụ ụlọ agaghị efu ọhịa ama oke kana ọha dị ka ụnụ unu likọta m oyi unu eh. nwa nwa ya nchi ndị ahụ mmiri bilie ihe bụ ka m chọwa n'ego etejiri lie ojukwu ije pọtọ mpọ pọtọ mpọ nwa ezigbo ọyị ịmakwa na ndị iro m nọ n'ọrụ ndị iro m achọghị ka m mụtara di m nwa cha cha cha cha cha na nkwa niile a di m na-ekwe m kwa ụbọchị kwa ụbọchị ị ma n'afọ gara aga di m kwere m nkwa na ọ bụrụ na m ga-enwe ike mụtara ya nwa na ọ ga-egburu m ọkụkọ ọkụkọ ụkwaghị naanị nke ahụ n'afọ a di m ekwegokwa m nkwa na ọ bụrụ na m ga-enwe ike mụtara ya nwa na ọ ga-egburu m ewu ewu ewu ewu dị ewu oke mkpi kara aka ọmụwa aṅụrịka esoro amara ụzọ esoro ahụta ihe esoro amụta ụmụ ọgbọkwasọ nwa gị ị hụla mkpa gị niile mm, ọgwụ ziwo asị m na ọgwụ ziwo ọkpọ nwa gị a ịmụzigo nwa nwa aṅụrị aṅụrị esoro esote ihe imi esoro amara ụzọ ee esoro ekuru ụmụ ọbụkwa nwa esoro ekute ụmụ ya nwụna ee na m ga-enweta na nsị na onwe ebe m ga-ebuga ekwuzighị okwu mechie ọnụ ka m kwụcha mechie ọnụ mee nọrọta nene m duu m sị na ọ bụrụ na isoro m gaa ebe a nna gwa gị mm. ofu mkpụrụ ọgwụ a ga-akasa gị n'ọnụ ụmụ awụrụ ebe niile ịhụrụ eh? ị na-asị hmm. a na eme gị nwa ga-awụ nwa ịwa nwa ebe niile eh? eh. ọzi nwa mkpi gị mkpi ga na-echi n'ime ụlọ na bun niile mkpi ma n'ime ụlọ ụlọ ebe niile mkpi ga na ebe niile ọ bụ ya na-ekwu ekwu mụ nwe ije ego ịma na ee m kwere m nkwa na ọ nọ lọtawa n'abalị a ọ ka azụtara m anụ nchi kara

maka na di m na-eme ihe ọbụla ga-eme ka obi ma m osi osi gị olee okwu ya isi na ị ga-eweta isi na ị olee ga ahụ anyị chụrụ ego a ka anyị wee ike were ya gote ihe akakọrịtara anyị ebe ọ bụ na o sigo otu a dị unu ga ntị ka ngwa ụnụ ya ga-eme na ụkwa na mpa gị chọpụta uwe ọ ka mpịa ga-esi chọpụta mana unu mana ọsọsọfe ewu a ka o nwere ofe ewu ka onye were ya onye ọwa egwu mpampampa ga anwụrụ anwụ ị na-asị ya abịa na ihe gbasara ego gị na-emepegharị anya nwa ya na na ihe ọbụla na-abadị m n'otu agwara gị sị gị ị na-eme ụzụ ka anyị lawa ma anyị laruola mma anyị ga-esi nri

다시 엉기니 이씨 이씨 육바씨 바빠 아니면 또 나죠 제발 이씨 봐 abụọ ka ebu m ebu ịhụla gị uju eriri shuga ịchọ ịtọ ịchọ ka rie gị shuga kwe ma ishiga ga-agba ụtụ ishiga ga-agba ụtụ n'aka gị onye gị ike ga ọ ị nwere ihe na-eme m ubi na nwere ihe m na ubi eh? ọma m eh? m abụọ ha chọrọ emegbuchala m obiọma eziokwu emegbuchala m ịma ihe ha m ha si m na m ga-akpakọ ihe niile ọ ga-efu m ngwongwo niile eji eme isi na m ga-aga ya nye akpakọchala m ya enyekwelen m

nke ịmara onye nwụrụ oke oke ewu ịhụnanya ekwugo okwu chikebe emebediri ya ọhụrụ ọhụrụ na oke kekwana iwe n'ụlọ gwa bụta nri ka anyị na ọrụ ebe a ka agakwutere gị mmiri nke mba nwanne m nwoke ịgwa gị eziokwu ịma na mụ na nwunye m iriri ọnụ ugboro atọ n'ụbọchị wụ ọgụ na mgba o nwezikwa ihe na-aga aga ihe niile abịa kpọchie chichiriri nkwụ ma enwezi ike mịga egbugula m gbuo ma ndị kemera m gbuchaa ihe niile enwezi ike na-amịta mkpụrụ ị maka m na-agwa gị akpụ niile m gbara abụchala m ha ọbụla dị ji m akọrọchala egwuchana m ihe niile m kwechiri igwu na awụghị nwa ka atachiri m ndo si sị nwunye m iji ego bịa mụọra m ugbu m were ụrụkwa na-elekwa ya ọmụgwọ otu aka ya ka m na-ajụ ọgịnị bụ ihe niile a ọgịnị bụ ọgịnị bụ ọgịnị bụ ya ichie na aka gwara ya ihe nsị m kwuo amara m ebe o si ebe ọ na-anọkọtazi ruo mgbe mgbe nwunye m ga-amụ nwa ihe anọkọta nnọọ kechicha kpachicha, tagidechaa eze kekerere. nyeke na-agbazi m ara ịma mgbe anwụ mbụ tụrụ ime gị ihe ekwe nkwa msi gị ihe kwu n'ọla na-emeghe eme karịrị akarị nkwa niile ahụ i kwere eleti ga-eme ele nkwa ọgwụkwara ọgwụ igburu ya ewu ka ha wu ihe m chere maka aka m nwere otu nwa mkpi kere n'ebe ọba otu ọbụla o chiri dị ya mụọ nwa m gbabipụ ya isi gbuoro ya ka ịhụ e. ka ihe adịwa mana ihe na-eri m mmụọ na-ata m n'obi wụ na dị mkpa dị ka m zuru ka emee ka a na-ekwu na ihe ngwa lọgakwa n'ụwa nwa m ọlọrọchi nwa nwake m batago n'ụlọ nna ya ọbụla dị ihe m ga-eji chere ya iji si ya na nnọọ nwa chiri ego m kwesịkwara na ijide ejide na onwe ke m adịghị ama ama nwunye m lọtụọ ugwe m ga-eji na-ele nwe ọmụgwọ na-azụta ụmụ ihe ebee ka ị hụrụ ya wụ biko mba ihe m na-ekwu biko ọgwụgodu na ị ga-agbajigo m ego emechaa mmanụ ote m si akwụ gị biko ọ ga-enyere m aka e hmm? ọhụrụ mgbe m ka ji ahụ m agba na-adọga otu nwoke na-eji adọga ihe anaghị awụ okwu ụmụ m na-akpata m ihe akpa akpaghị ihe m na-eri ugbu a so m were ka ha na-enye m onye gị ame ekpekwe ka ụdị ihe a gaa n'ihu dị na-akpọchi ụzọ ma nwunye nwụọ nwa maka ihe ka ị ga-awụkwa agba akwụkwọ a ga-esi eme n'otu ekpere na-ekpe wu ka olisa bi n'igwe mee ka ọnọdụ a chegharịkwa ma nwunye m mụọ nwa maka ọ bụrụ na ọnọdụ a gaa n'ihu tachide eze hmm, hmm, pusu ga-anwụkwọ hmm. ọkwa ọfụm na ọkwa ọfụm na-agụ ọ na-ewute m nke ukwuu maka papa anyị ga-anye wee nsogbu n'ụlọ a a na-ewute m nke ukwuu eh? kịta ọ na-arụ ego maka maka akpụ akpụkwu ma ọnwụ iruju mkpụkwu ọsị gị ka a kpọrọ ego o ji akpụ ụkpụ n'obi eze maka maka gbamgbam e, mebiri na obi eze ịma nke na-enwe m iwe na ndụ m e, na mpa ị hụrụ ka m gachọrọ ọrụ wee gaa gbucha nkwụ lọta mpa isi m nye ya ego ka o were goro taba. Hmm? ọ ka ụkwa nna anyị e, mana anyị na-agbagwoju m anya onye dị ndụ igwe anyị otu eshili ya ma ọnwụ Oh. ọkwa ka na-agbagwoju m anya ọ na-egbajikwuru anyị asị m gị o were m iwe nke ukwuu mgbe ọzi achọrọ achọrọ m ka olili m dịrị ka di m chukwu ezi igbo gburugburu e? onye na-adị ego ọbụla ọgbaghara ọza nsị ọ chọrọ ka olili ya dịrị ka ke di m chukwu ị ma na e, maazị okoro gwara m na mgbe ya na mpa anyị ji n'owe na-eto na ego niile mpa anyị kpara na ukwu nwaanyị ajadu ka o rie ego niile si nna anyị mgbe nna gị mgbe nna gị kpaghara ego o jiri chụọ chụọ ụmụ nwaanyị eh, ọ na-ewute m nke ukwuu e, ịma ego o e jiri lie ojukwu eh, akpụola egwu dowe edowe tupu ojukwu anwụọ onye onye na-adịghị ego ọ kpaghara ọ na-ele anya ka ọ dịrị ka ojukwu a na-eme ya eme a na-akụda akụkọ wa akọ Hmm? ọ ga-adịcha mma hmm? ọ ga-adị mma o ee eh, Jerome tupu m na-echefu eh, anyị ga-eduje m ka anyị lee nwaanyị anyị si mbịa bute nkwụ anyị lee ma anyị ga-ebutefu nkwụ a anyị tụọ ụtọ maka mpa anyị eh, e nwere ike ilie ya ka ojukwu ego ma m ahụ achịrị ị ga-agwa mmadụ si ọrụ a anyị gara anyị gara ile otu ọ karịrị ihe anyị na na ya kwụ ma ole nga asa e ya ya na ọ ga anyị na na ọrụ maazị ọrụ akanị a na maka osisi nkwụ ole charala nga ịma ị ga-agwa mma gị e, gwa ya sị ya oge ga-ekwado itibara anyị ego maka ego anyị na ya kpụkụrụ e, epekazi ọ ga-etibara anyị ego a ga-aga n'ụlọ ya e, echezula gwa mma gị ka ọ kwado akwado ka ọ ga-etiri anyị ego maka ego anyị na ya kwuru pere mpe ọ ga-etibara anyị ego ka ọnụ na-aga aga ka anyị na-ala anyị ga-abịa anyị ga-abịa mfe ya n'ụlọ hmm. maazị Okoro kpọtakwara ezigbote nwa mara mma bẹ́ẹ̀ni kọ́ọ̀dù na aja na-amị ya ka m jisi ka m pụta n'ọsaịd ka m gwakwa gị o megokwa o megokwa o m na-elewegodi m nọ aka m asa nkwa m n'okwu ka ị na-akwụ a na-acha mọrị mọrị m gwara gị agwa agwa gị na ebe a m ga-akpọ gị jee ọgwụ niile ụmụ awụrụ ebe niile e <laughs> eh. hmm. ezi ọyị m amakwa m ka m ga-esi kelee a sị na ọ bụghị leezikwanụ m nụ imego o oh. imego ee eh, ụmụ gị kwanụ ha mma ọ na eh. ka m gị na ha jere akwụkwọ n'ụdị ka m ka ime isi iritụnụ wee nawa isi mba m nọọ na nnukwu ihe mere bewa ka aa agba ka ị na eje na gị anya n'ihu na-enwa n'ukwu <laughs> ngwanụ nne eh. m m nne ishicha ihe ọdịdị gị na ọ kwazikwa di m na ihe <laughs> <coughs> rárá bọbọ mbọbọ mbọ agwara <laughs> gị agwa hmm. eh, ihe ga-eme kemgbe mmerụrụ taa ọ naghịzi dịka ekwe mba n'usekwu ọ dị m na-eshizi oshicha obunye m hmm. Hmm, ndị dị ime ọ na-eshi nri nke azi mụọ nwa ekwuna na ọda ya n'ọkụ ebe ọ na-eshi o so ikwu aka ya n'ọkụ ebe ọ na-eshi nri eh, ọma ndabakwa nne ka m dị ofe ọha kwara aka shi Ibana ka ọ dị ee? Na dịzikwa nka m bụrụ gị. Ee! Yii! Na akwụkwọ na eto si eme. Nwoke dị n'iche n'iche. Ọ bụrụ dị masị bụ na nwunye na ọ Chineke dị na m. Gaa daa anyị n'ime ọkpọrọ dị. Ee! Gịnị ma eji abịa kịta since gịnị na ebe a nọ na-eche ihe kịta ka ịma na ihe apụta m gara ahịa mma m dịrị m ahịa achọkwara m enyemaka achọrọ m enyemaka ego m n'ebe a na-ayọghị a dị m ezigbo mkpa ịma na nna m ejiri arụ otu ọ bụla gị n'ebe a na naanị ekwu okwu enyeghị m ego m na-eji wee kpọọ nna m wee jee n'ụlọ ọgwụ ama m ka m ga-esi napụta nwanne nwaanyị ego a hmm? onye m na-ebe eche kemgbe hmm? eh, ihe ọ bụla ịma nnọọ na ọ na ichecha ya nnọọ were ya wee gwa onye mme mmaghị obiọma akpa ya o were ego ahụ ihe eh? biko m ya ya nọzi ebe a ka m m hmm. Oke dị hmm. Oke oge hmm. Oke mma oge dị mma Oh, m ọcha m ọmarịcha m Oh, dị mma nwanne m nwoke ihe ihe nwere ụtọ dịkwa mma Ike mba nwanne m nwoke ọnwụ ihe niile ka nwoke na-eji ọnụ ugwu. anya ahụla m ịgwa ị ma na ọnwụ m na-echizi nri n'ụlọ m ugbu a ị ma na kemgbe echi ahụ m si n'ụlọ gị laa mụ na gị nọ kparịcha kparịcha nkata ngwa ngwa m na-alọta nwunye m akpọọ m si ọgịnị ya gwa m oha na ike adịzikwa isi ihe ọbụla ma ọ bụ ihe ọbụla kemgbe echi ahụ ọganna nchie ochie nchuo mmiri msasa ihe ọbụla a na-eme ọwụzi nwaanyị nwaanyị na-ehu ehu anyị mmamịrị gbara nke ịsara ya imeke ọ ga-amụ ọ ga-amụ ọ ga-amụ gị ọ jizọs maka mgbe nwunye m dị ime ya nwụọ ka na-eshi ihe anyị mụ na ya na-eri ga iche masịkwa na na ọgụ ọgụ iwu ọ iwu butere ofe nkata nyere agba agwa ekwuru m ekwu na mgbe ị na-ekwe nkwa niile isi na-epuga ya na ime ọdịnihu ị ga-eme ị ga-adọ n'eluigwe ị ga-adọ n'elu ụwa ọ dịla n'ime ya na-aghọta bụ na akụkọ onye ka pụrụ iche akụkọ ya na-ekwu okwu ọkwa ka m ka m kene achọrọ m ime ihe ọ bụla m ga-eme ka a ghara ịkọrọ m akụkọ na nwa ọgwụ ya ka m ji gwa gị sị achọghị m ịma ma ọwụ nwoke ma ọwụ nwaanyị si mụọra m nwa ka m ya wụrụkwa ya ome ya mụọra m nwa maka echeta mgbe ọ dị ime ọ dị ime ọhụrụ egwu ihe na-ekwefu na mkpa na agba ebe agbalị egbe gị na-aghọrọ oge ga eluigwe na m ngwa ngwa asị ihe kwuru na-eme eme gịzị ma hapụ ya na na na na na iwekwa eme werule na omume i na-ata m mgbe ikwe nkwa niile m na ọ ga-emecha nwee nwee na akụ ke m ile anya ihe dị ọtọ ji ụmụ ụmụ mmadụ ha echite ha meko m ji eri nri ha na-ebuwe m ọnụ njọ ha ogene ha so a na ha na iji elimi kamgbe abalị abalị abalị gwụrụ tara ime ibe m ga ahụ na amị ha mgbe ihe ihe na-agwa m agwa mgbe ka ebidoro ọ ka mgbe chi m gwara ha na ha ga-eli m ya ma m ụdị obiọma ga-eli m ka Ojukwu <laughs> ike chere gị chere ka m jụọ gị ka ijiri ọnụ gị gwa ụmụ gị na ị chọrọ mgbe a ga-eli gị ka elie gị ka ikemba ọdụmegwu e ka ihe hụrụ na n'olili obiọma ọ ya gwụta ihe m achọ ka ha die ka eze ndị Igbo hmm. ihe a m na-erighị ka mgbe ha na-ekwenye m mgba ha weta eke ụmụnna m si ya ịsị ụmụazị ịchọrọ ka elie gị ka ndị ịchọrọ ka elie gị ị gwara ha otu ahụ gwa anyị a lee ihe na atụrụ ha bụ mmanụ ma mgbe mgbe mgbe ha ga-ahụ ha ga-ahụ ha ga-ahụ ọzọ ọgwụ ele mgbe ahụ ha ga-eweta m shi n'ibibilie sama otu <laughs> i chere onye nwụrụ anwụ na-apụta ọzọ lee ma gwa gị ha pụcha ihe ndị ọ kakwara gị mma na egburu ụmụ gị gwa ha na ihe egwu ga-enwu na ahụ enwee otu o siri wụrụ ọkwa ị nọruo nga agụ ọkwa gị nye onwe dị nkiri mana mụ ama na arụ gị ịga ya na oge anụ oke ịma na ịga ya nkịta wee bi ihe eji wee mee nnene na skuul eh, n'ụlọ akwụkwọ gịnị ka ị agwa mma gị na ọ bụrụ na mma gị ajụọ gị eh, eso ego a gịnị ka ị ga-agwa ya ndị mahadum ngwa m ọ bụ na nne gị wee mechaa wee chọpụta na eh, gịnị ka ị agwa anyị iji ego a wee mee eh? mụ na achọpụta mma m hụrụ mụ na Osinachi nwanne m n'anya karịa onye isi karịa onye isi ụlọ nzukọ anyị obi m obi m obi m eh, amaghị m nsị ekpe n'ihi juru ụdịrị nnukwu ego ahụ ebunye m ahụkwa gị n'anya nke ukwuu obi m na dị n'ụlọ hm? adịghị ọrụ ụlọ na obodo anyị taa anyị eji anyị sụkwa akwụkwọ legodo anyị anyị gasịkwa ajọ ọrụ nọ n'obodo anyị otu ọbụla ị ga-eji enyere anyị aka na aka Peter ihe nwanne m nwoke na-agwa gị eziokwu mana obodo anyị niile a iwu ezigbote ọrụ dị ya nna nyere na ụmụnne gị aka ihe mana enweghị ihe mebiri emebi n'ụga na oge m na-alaghachi Ọnịcha abalị abụọ na-abịa abịa mana m ga-ebugo n'ụzọ ga-ahazi onwe m pịkọ pịkọsi onwe m tupu kpọbata ụlọ ịma m ah, eh? gimere anyị awụ hike eh? amamoto m gị etu gị amama ha gị etu eh, gị bifo gị laghachiwa asaba tupu gị laghachiwa asaba ọwụrụ ah, m ochie ndị na-eyida mana na iri na ise anyị si na anyịnya esi na ọkara ụgwọ akwụkwọ okporokwu anyị ahụ maka gịnịzi mana ma nke kacha chineke nna onye nkụzi nke na-akụziri anyị asụmasụ oyibo ọ isi onye isi ụlọ akwụkwọ m n'oge enye ya n'ụbọchị na eziokwu mm-hmm. ya na ọ na ee eh? ee eh, mana m ka m na gị eji m n'aka na onwere ife jikọ gị na onye isi ụlọ akwụkwọ na nne m hmm. ọkwa m ekele dịrị chineke ekele dịrị chineke onye ime igwe eh? a gwara m gị na ọ bụrụ ka ha si chee ka ọ ga-esi wee dị

kangasa akụkọ eh. ezi mama m atarugo nwa njem nwa njem mere nke n'ihe iji aka